ugbu a ị na-ege Ikenga Nation podcast golibe ọ dị otu akụkọ ọzọ m ga-akọrọ unu ugbu a akụkọ a bụ ihe gbasara nwotu nwa ogbenye nke aha ya bụ chi alụlụ m ọgụ ọ dị otu nwata aha ya bụ chi alụlụ m ọgụ nne na nna ya hụrụ ya n'anya rinne n'ihi na nwata a nwere agwa ọma ọ na-erube isi na-ejekwa ozi nke ọma nne na nna ya nwere ala buru ibu ha na-akọkwa ọlụ ubi nke ọma otu ụbọchị nne na nna chi alụlụ m ọgụ wee bilie n'isi ụtụtụ kwadosie ịga ọlụ wee gwa chi na alụlụ m ọgụ ka o chue mmiri ọnata mmiri osie nri n'ọkụ rie nri tutu o butere ha nri nke ha n'ebe ha na-alụ ọlụ ka nwata mesịrị ihe niile nne ya gwara ya mee o wee buru nri nke nne ya na nna ya gaba n'ubi ọlụ ka ọ pụtara n'ụzọ ọ hụrụ otu nwoke aha ya bụ Omenike o wee kpọọ ya nwatakịrị a wee gaa za ya n'ihi na ọ bụ nwatakịrị na-asọpụrụ okenye ọ maghị na nwoke ahụ bụ ihe ọjọọ n'obi na o teelarị nwoke a na-achọ ka ọ pụnara ya ala nna ya ahụ na-achọ ihe ga-eme nne ya na nna ya ọ sị ya na ya hụrụ na nrọ ka nne ya na nna ya nwụrụ e wee napụ ya ala nna ya n'ike ma nwata ahụ dịka aha ya siri dị zara nwoke a sị ya chi m ga-alụlụ m ọgụ ka ọ gasịrị arọ atọ na ụma nne na nna nwata ahụ nwụrụ n'ihi ọrịa akụm ala ubi ha wee tọgbọrọ n'efu ka arọ anọ gasịrị nne na nna chi ga-alụlụ m ọgụ nwụsịrị omenike wee maba n'ala ahụ ka ọ kọọ ya ihe ma o meghị ka nwata ahụ mara ọ dịghịkwanụ onye bụ onye okenye ọ gwara ihe gbasara ala ahụ tutu ọ gaba ịkọ ihe na ya ma otu ụbọchị Chiga-alụlụ m ọgụ hụrụ na asụọla ala nna ya na-amaghị onye sụrụ ya ole kata ala ahụ obi wee jọọ ya njọ ya amalite wee tie unu ga na-ekwere m tụrụba tụba amalite tie ala nna m ala nna m toroba tụba ala nna m toroba tụba asụ asụọ toroba tụba opue. toroba tụba asụghị asụ toroba tụba opue. toroba tụba ala nna m toroba tụba ala nna m toroba tụba akwa arịrị a nwatakịrị a na-ebe wee mee ahịhịa wee pue n'ala ahụ niile nwoke ahụ sịsịrị ya ka nwoke ahụ bịara n'echi ya ka ọ kọọ ya ihe wee hụ na ahịhịa etola ebe ahụ karịa otu ọ dị tutu ọ sụọ ala ahụ ike wee gwụ ya ọ maghị ihe ọ ga-eme ọ sị na ihe a ga-eme ugbu a bụ ka ya kpọọ ndị ọrụ a na-asụ ala ahụ a na-akọ ya ọ gara kpọọ ndị ọrụ buru ibu ha wee bịa na-asụ ọrụ ahụ n'ike n'ike na-asụ ala ahụ n'ike n'ike ka ha sụsara ala ahụ ha gbalite kọwa ya ka ha kọchara ya wee laa ụbọchị ahụ ka ahịhịa ghara ito ya ka ha ji kọọ ya ngwa ngwa ha sụsịrị ya maka ndị ọlụ ahụ sụsịrị ala ahụ kọsịa ihe wee laa chi ga-alụlụ m ọgụ pụtakwara wee tie kwa ala nna m ala nna m toroba tụba ala nna m toroba tụba asụ asụ toroba tụba ilulu puo toroba tụba asụ ha asụ toroba tụba ilulu puo toroba tụba akọ akọ toroba tụba ilulu puo toroba tụba akọ ga akọ toroba tụba ilulu puo toroba tụba ala nna m toroba tụba ala nna m toroba tụba mgbe o ji wee gụsịa ihe a ala ahụ akọrọ ihe oke ọhịa wee too ebe ahụ mgbe ọ hụrụ na ọhịa ahụ etoola nwatakịrị a wee mee gịnị wee laghachi o wee bụrụ na nwoke ahụ bịara n'echi ya ka ọ kụọ mkpụrụ n'ihe ọ kọrọ n'ala ahụ ọ hụrụ ihe ọ hụrụ bụ ọhịa ike wee gwụ ya ọ sịrị gịnị na-eme m ihe a nwoke ahụ gara kpọta ndị nche ka ha wee chọpụta ihe na-eme ya bụ ihe mgbe ndị nche ahụ bịara nwoke ahụ wee ga kpọọ nọdụ na nche nwoke ahụ wee ga kpọọ ndị na-asụ ọhịa ha wee bịa wee sụọ ihe ọhịa ahụ niile ka ha sosere ya wee kọgharịa ihe ahụ a kọrọ akọ n'ihi na ọhịa mechisiri ya nwoke ahụ wee kụọ mkpụrụ ubi ya niile kụchaa ya wee gwa ndị nche ka ha nọdụ o wee laa ndị nche nọ n'ebe ahụ n'oge abalị nwatakịrị apụtara ọzọ ka ọ bịa leta ala nna ya ahụ mgbe o jiri bịa hụ na na ihe na ya o lesasị anya ọ maghị na ndị nche zoro ezo n'ebe ahụ ọ malitekwa gụwa ala nna m ala nna m oh, toroba tụba ala nna m oh, toroba tụba asụ asụọ oh, toroba tụba ilulopue toroba tụba asụghị asụ toroba tụba ilulopue toroba tụba akọ akọ toroba tụba ilulopue toroba tụba akọghị akọ toroba tụba toroba tụba akụọ ihe toroba tụba opue toroba tụba akụghị ihe toroba tụba opue. toroba toba ala nna m toroba toba ala nna m toroba ewu ala nna m toroba toba mgbe ọ nọ na-agụ ihe a ndị nche ahụ wee pụta ha ahụla ya mana na ya na-eme ihe ahụ mgbe ọ na-ekwuzi ihe a ọhịa wee malite tobe n'ebe ahụ niile n'anya ndị nche a ndị nche a wee jide nwatakịrị ahụ ka ha jideziri ya ha wee kpụrụ ya gaba kpụgara ya nwoke ahụ nwoke ahụ jụrụ ya ihe kpatara o ji eme ihe ahụ nwata ahụ gwara ya na ọ gaghị akọ ihe n'ala nna ya ahụ n'ihi na ọ bụ ala nna ya omenike wee rịọ ya ka ọ hapụ ya ka ya kọọ ihe kwekwa ya nkwa inye ya ụfọdụ n'ime ihe ubi ọ ga-alụpụta nke a mere chi ga-alụrụ m ọgụ ji tie ala nna m ala nna m tụrụba tụba ala nna m tụrụba tụba sụọ asụọ tụrụba tụba iluru ọnwa tụrụba tụba gị asụ tụrụba tụba iluru ọnwa tụrụba tụba akọ akọ tụrụba tụba iluru ọnwa tụrụba tụba akọghị akọ tụrụba tụba iluru ọnwa tụrụba tụba akụọ ihe tụrụba tụba iluru ọnwa tụrụba tụba akụghị ihe tụrụba tụba iluru ọnwa tụrụba tụba ala nna m tụrụba tụba ala nna m tụrụba tụba ka ọ nọ na-agụzi ya ilulu ahụ niile ewe ọhịa ahụ niile wee nwụsịsịa ihe ahụ nwoke ahụ kọrọ wee dị mma emesịa nwoke ahụ lụpụtara ọrụ buru ibu n'ala ahụ o wee mee dịka o kwere na nkwa o mezuru nkwa ahụ o kwere chiri alụrụ m ọgụ na ya ga-enye ya ihe sitere n'ụfọdụ n'ime ọrụ ubi ya ihe ọ lụpụtara o nyekwara ya ihe ọ lụpụtara n'ime ọrụ ubi ahụ wuore ya ụlọ ma nyekwa ya ego o jiri bido ahịa ọ na-azụ wee na-elekọta onwe ya anya otu a ka chineke esi gọrọ ya ya wee bụrụ onye nwere ihe ọ nọghịkwa ụkọ ifocha kpii wọọ were okwu ụtọ nke na-aba n'isi Gwa ndị ị hụrụ n'anya na ịhụka ha n'anya site na igotere ha ihe onyinye nke sitere na ọlaobi.com ma ọ bụ n'emume Valentine o, ma ọ bụ n'ekeresimesi o, ụbọchị ndị nne, ụbọchị ndị nna ma ọ bụgodị n'ụbọchị ncheta ọmụmụ, ọlaobi.com nwere ọtụtụ ihe onyinye bụ ịgba nke ị nwere ike iji gosipụta onye ahụ ị e hụrụ n'anya na ịhụka ya n'anya site n'ịsụrụ ya asụsụ nke ịhụnanya. Ee, ọla ndị anyị nwere na ọlaobi.com nwere ọtụtụ abụ ụtọ nke e ji asụsụ Igbo dee yana aha ụtọ Igbo nke ya na ha na-eso abịakọ ọnụ, nke bụ na onye ọbụla i nyere ya bụ ihe onyinye ga-ama n'ezie n'ezie na ịhụka ya n'anya ma hụbiga ya n'anya oke. Ee, e nwere narị kwuru narị ọtụtụ ihe onyinye na ọtụtụ abụ ụtọ nke ị nwere ike isi na ya họrọ nke ga adịghị obi mma ma dịkwa onye bụ onye oge mma n'obi. Anyị mana ọ bụghị onye ọbụla nwere iri ụtọ. anyị mana ọ bụghị onye ọbụla maara ka esi ekwu okwu ụtọ mana nke bụ eziokwu bụ na onye ọbụla nwere ike site na www.olaobi.com gwa onye ọ hụrụ n'anya na ọ hụka ya n'anya n'ụzọ ga-eme ka onye ahụ na-enwe obi aṅụrị kedu ihe ị ga-eme ugbu a were ọsọ were ije gaba na www.olaobi.com taa ka ị gwa onye ahụ ị hụrụ n'anya na ọ bụ ọdịgị n'obi site na igotere ya ihe onyinye nke sitere na obi com.